akụkọ ụmụ biafra dị ntịkụrụ m n'ụlọ eziokwu eziokwu ụmụ igwe na-awa m n'ahụ maka na eziokwu mgbe nọ n'ọsa mgbe dị ife na-eme o nwere mgbe ọ na-ere onye awụsa bịa n'igbo bụ nwaanyị igbo okụgharachi ya aka nwaanyị igbo okwu onye awụsa n'aka ọracha aka aracha na o mere ihe dị mgbe ọkụ eziokwu esi ebe ahụ were bịa mmanụ chukwu nyere igbo ana biafra ka a tọghariziri ọhụrụ abụmọnụ wee nyere ndị anyị eri e nete anya mana ọ na-achebe ife achịba ya mmadụ dịka ebi na mmadụ ọgụ egwu ibe ka njọ ọgụgụ ebi na mmadụ ọgụ nwanne biafra ya abịarịrị onye si na biafra ya ha ya ya na kata nke ọma onye si na Biafra ya adị ọ dịdakwa elu ido ya nke ahụhụ nnekwe na ekpere na na-asị Igbo niile Biafra ya bịarịrị onye si na Biafra ya adị anachie ya uni elu ụwa ya aja ka ọ hụ na na ekpere lekwa onye ndu anyị onye na-edere anyị ozi maazị Nnamdi Kanu ọhamadike Biafra ekpere unu ya na-ekpere Chukwu kere anyị Chukwu okike abịama ya were ndụ ụtọ ya mma ya na ahụ ike ka n'ụlọ ndị iro na-agbakwa mba amara ya eme ya ụfọdụ na-eje na dibịa dibịa na-eje dibịa ndị Igbo n'ọkwa njọ mana ife m na-akwụ ụlọ ọkwọ nna asị na ụkwụ a na akpọ na ana ya ha nọ ka m were ọkpa ụwa ụfọdụ na akpọrọ naijiria e ihe emekpuo ma igbe arụ emekpuo ya ka m ji asụ ụlọ oyibo mere mmanwụ ihe ndị ụka mepụrụ m arụ ọ bụrụ na nkwuwa ibe m ji ekwu tata ọlụrụ ya agba mana okwu dị ugochi nya dịla otu ka m were ikasịrị ọkụ agba n'ikirike mekwe nna m dị ka ahụ anyị sosiri ya ike ebe ahụ ekwere anyị na nkwa ya iru anyị aka maka na eziokwu bịafụrụ abịa naijiria nọrọ onwe iwe ọma abịa bụrụ ha anyị ka mkpọrọ igwe ya jenga